Austin Ọkaigbo Maazị Keke Odeluga Igbo mma na onye ọka mmụta bụ onye ọbịa anyị anyị na ya kwuru n'izu gara aga Maazị Josh Arinze anyị na-ekene ụnụ na-asị unu birikwa ọ na-abụ ezuwe ka ara nze na-agbazu ụkpana ụbọchị tata ikoro dịka ụnụ maara oge ndị Igbo ji akpa nkata oge anyị e ji akpa ife gbasatalụ ndị Igbo anyị bụ ndị na-ewetarụ na akụkọ a nọ na mba ofesi ala USA wee na-abịarute ụlọ anyị na-adị emebe ihe ịkpa nkata n'oge ọnụ ụtụtụ satọde mgbe ndị anyị na-ebinye ụla ọwụwa anyanwụ Naijiria anyị ji eme ebido n'isi ụtụtụ bụ ka isi dịrị jụụ ka unu wee nwee ike gee ntị anyị na unu wee ike kpaa nkata anyị jikwa n'aka na ebe ọbụla ị na-anụ onu anyị ma ị na-anụ ya na Fesbuk ma ege ya na pọdkast ma ọ bụ naanị mgbe anyị kpara nkata ka gụwa na-ege anyị ntị ọ bụrụ na anyị kwucha gụnwa na onwe gị atụgharị uche gị na ndị ezinụlọ gị na ndị enyi gị ọ bụkwanụ na ị nwee ike mgbe anyị na-akpa nkata na-ene anyị anya na Fesbuk. i tinyela anyị ozi na fesbuk anyị ga na-enye ya kwa ntị ịnụkwa ihe unu na-ewelite na ihe unu na-akpa ịza ọtụtụ ajụjụ nwere na igekwa ntị ichigharị ya ichigharị mmụọ anyị na obi anyị ma ọ bụrụ na onwe ihe ụlọ ha anyị nwa na onwe anyị amaghị ya bụ anyị nwere ụzọ dị iche iche ị nwere ike isi gaa anyị ntị ọ kacha nke a na-akpọ pọdkast ọ bụrụ na ị nwere pọdkast ma ọ bụ nke apụl ma ọ bụ nke google ma ọ bụ nke dị n'ụzọ ọbụla ebe ọbụla ị na-enweta ya bụ ozi pọdkast ị ga-enwetakwa ozi anyị chọọ ya ebe e dere maka ikoro mkparịta ụka n'asụsụ Igbo ya bụ ikoro mkparịta ụka n'asụsụ Igbo dịka anyị na ụnụ kpara n'izuụka gara aga anyị ga-agakwa n'iru ịkpa ihe gbasara ahịara deklarashọn omego izuụka iri na otu anyị na-akpa ya bụ nkata na nso nso a anyị na ndị ọkammụta eso akpanya bụ nkata iji wee tụlee n'anya n'ihe gbasara kedu ihe anyị ga-eme wee gawa n'iru kedu ihe kwesịrị ka anyị mee kedu ụkpụrụ nke so ya anyị kwesịrị itinye aka na ya onye anyị na ya nọ taata dịka nkọwa n'oge eteghị aka bụ maazị Josh Arinze ya bụ ọkammụta bụ onye nọ na Georgetown University na obodo Washington DC ya n'isi obodo Amerịka o dekwara ọtụtụ akwụkwọ ụfọdụ nke anyị kpagbara afọ ha n'izu gara aga ma nke etu ị ga-esi wee chọta ụmụ akwụkwọ ahụ ndị dịkwa mkpa dịkwa oke ụdị ego ije na Amazon ma ebe ọ bụla ị na-ego akwụkwọ chọọ afa nwa amadi ahụ ya bụ Josh Arinze dịka ịkpalụ n'izu gara aga nkata anyị n'izu gara aga wee pụta n'izu ka anyị si na ga-akpaga n'iru ugwu kedu ihe kwuru maka mmekọrịta mba na mba na ya bụ ngụpụta ahịa redeclaration ihe ahụ akpara maka ya ma ọ bụ ọ bụrụ na akpaghị maka ya kedu ihe e kwesịrị ịkpa maka mmekọrịta mba na mba ya bụ foreign policy kedụkwanụ ihe anyị kwesịrị iji wee meta ata kedu ihe dị mkpa anyị ga-amụta n'ihe gbasatara foreign policy mmekọrịta mba na ibe ya kedu ihe anyị ga-eme wee gaa n'iru iji wee mee ka ya bụ mmekọrịta wụrụ ezi mmekọrịta bụkwa ihe ga-enyere Igbo aka bụrụ ihe ga-enyere ndị si n'ụzọ ọwụwa anyanwụ Naijiria aka wee gaa n'iru nya bụ ihe anyị ga-agba mbọ ịga n'iru ịkpa maka ya tata ụkọchukwu Ọstin Okigbo ị nwere ike ibido nya bụ nkata anyị na ọkammụta wee gawazia n'iru ndewo maazị ụkọchukwu e, anyị chọrọ ka anyị jụọ maazị Josh Arinze biko e, ka ị ma ihe gbasara Ahịara Declaration na-adọrọ gị anya nke ọma anyị abịakwa hụ na ọwụ akwụkwọ rụtụrụ aka na ọtụtụ ihe mana otu n'ime otu ụzọ n'ime ha nke anyị na-ekwubeghị anyị na-enwebeghị ọtụtụ nkata banyere ya nke ebe oghere ghere eghe bụ ihe gbasara nke a na-ekwu foreign policy maọbụ foreign relations diplomacy ihe gbasara mmekọrịta mba na mba obodo na obodo kedu ebe akụkụ ahịa declaration a akụkụ ya dị iche iche n'otu o si metụta metụ aka n'ihe gbasara mmekọrịta mba na mba Maazị Arinze ndewo um, na ngwụcha anụchazi m ihe ị na-ekwu asị m kedu akụkụ ya ha na deklarashọn a kedu akụkụ ya ndị dị aṅa ebe obe rụtụrụ aka n'ihe gbasara mmekọrịta mba na mba ndewo um, ihe ahịara deklarashọn mere nwere ọtụtụ ngalaba that document uh, was designed to achieve different things at the same time which is why ka anyị kwuru ka unu kwukwara na even before mụnwa join kwa obobo a na-akpa na Biafra ji ahịara declaration wee gosi ọ bụghị naanị mmekọrịta mba na mba ha jikwa wee gosi ụwa nekwa ihe anyị na-ekwu nekwa ihe anyị ji na-achọ inwere onwe anyị nekwa ihe emere anyị nekwa ihe ga-awụ anyị nwee ike nweta onwe anyị zọpụta onwe anyị site n'aka Naijiria na-egbu anyị nekwa otu anyị ga-esi wee mee gaba n'ihu dịka kwuru tupu m wee soro ihe a na-ekwu anyị kwuru izuụka gara aga na ahịara bụ hmm. ihe ndị bekee na-akpọ a living document o nwere so hmm. many different dimensions that document bụ ka egosi ihe dị iche number one aim of that document bụ ịgwa ụwa niile akpụrụ mmadụ onye na onye ebe onye esi labịa na ihe Biafra ji na-achọ ịzọ ndụ ya na ihe Biafra ji na-achọ ịzọ ndụ ya na ihe dị iche ọdịiche Biafra na naijiria na ihe dị iche Biafra na Naịjirịa na ihe anyị ji wee pụta ife anyị ji azọ onwe anyị ọ bụrụ na ụwa nyere anyị aka na ihe anyị ga-eme na azọcha ma anyị si n'agha apụta ya bụ akwụkwọ ahụ ya uh, yeah, uh, ka ọ bụ because uh, ọ kọvara all the grounds differentiate eh, ma ọ bụrụ bekee the market eh, the difference between Nigeria which was a state run by mediocrity from Biafra which will be a state run by experts run not just experts for the sake of experts run by humanists the philosophy is some people who say humanist, which is to say, guiding principle of the country and these people will be respect for human dignity, starting with respect for life for everybody within that territory. it's very interesting that you na ihe gbasara humanism um, o nwere otu esiri rụọ ihe aka si na ihe gbasara humanism ahụ hmm. wee banye kwuo okwu na uh, respect for human life kwuo okwu gbasara mm-hmm. genocide uh, e ma ọ bụla dị even ije rụtụ aka na ogbugbe gburu ndị Juu the Holocaust uh, bịa na Biafra will be a nation that will stand with any people and culture and nation against genocide. Yes. rụtụkwala aka n'ihe n'okwu ahụ otu o si dị mkpa ihe o ji dị mkpa dịgbuo owu ya bụ <laughs> n'ihe niile ụwa na-eme e, e, e, as far back as you go in human history no matter how far you go o nweghị ihe jọgburu onwe ya like ịdakpo ụmụ mmadụ na-egbu a na-alụ agha alụọ na agha many many times in human history we're going back to before Jesus Christ lived on the earth there, there were wars okay but there is war and then there is genocide those are not the same because dịka anyị kwuru n'izu ụka gara aga ndị Europe na ndị America ahụnaghị agha in just this just that 20th century a na-ekwu before anyị abata the 21st century anyị nọ ugbu a na agụọla ha agha many times okay agha jọkọ ọjọ ọ bụrụ World War I and World War II Onwe nweghị ya asị go back in human history the worse than that in terms of casualty the cost the heavy cost of life World War I was bad World War II mm. was even worse in terms of human casualty. But, but even in war, even during conflict, o nwere ha na-akpọ war crimes war crimes being rules of war being even in the battlefield agbaga egbe fire power fire fire fight gbaga the other side believe eh, na ha eluzuola ha chilie aka elu you are supposed to stop the shooting why the reason you are supposed to stop the shooting oh imeriela ha you have already they've already surrendered so why are you mm-hmm. killing them now He continues na-agba ha egbe ka ị sụọ ha nche akwụ you are a war criminal that's where you cross from being a soldier to a war criminal the way the war be the, the, Nigeria prosecuted the war against Biafra broke all the rules of war. It broke all the rules of war. The rules of engagement. Yes. because like dịka anyị kwuru n'izuụka gara aga alụga agha as we know through our human history not new still the case today in most cases ndị lụgala agha bụ ụmụ nwoke amakwana ụmụ nwaanyị na join the military these days yeah that is true ndị lụga agha bụ ụmụ nwoke most of the time ma even today ụmụ nwaanyị na join military ma ọ bụ nwoke ma ọ nwaanyị na-alụ You fight soldiers. You don't try to wipe out civilians. You are fighting soldiers. And even those soldiers with their guns and uniform, clearly identified, which you so you know who you are fighting. Along on a battlefield, Hachiliakelu, you are supposed to take them prisoner. That's war prisoner, and the mm-hmm. war prisoner has legal rights. You know those rights. Some a lot of times have been broken, but if you want to follow principles of decent behavior. You respect the rights of a war prisoner, which is to say, you take him prisoner, but you are supposed to keep him alive because of surrender. Okay, so before you even start to talk of civilians who are not even part of the war, here is why yes. I'm drawing all these analysis. Na mgbe a na-alụ agha Nigeria Biafra, Nigeria prosecuted total war. It was uh, it wasn't just soldiers. It was complete war. It was basically trying to annihilate the entire Biafran population, which was why there was the blockade. The blockade, the whole idea of the blockade, eh, eh, eh, uh, the idea of the blockade was to starve the entire Biafran population, soldier, civilian, man, woman, child, into submission. ezoghị ezo it was clearly stated multiple times starvation as a weapon of war we cannot uh, uh you know uh, why would we let food come in to feed our enemies that was the argument Nigerian diplomats <laughs> were using never mind na ndị a na ha na-alụ agha to bring Biafrans back into the Nigerian fold ndị na-ebring back into your fold ka ị chọrọ ka ha ncha nwụọ ma nwoke ma nwanyi mm-hmm. ma ndị na-alụ ọgụ ma mm-hmm. ụmụaka that was why basically an, almost an entire generation of Biafran children did not survive that war. isi ka ụmụnne na-abụ ya gwa nwoke ọkụ na mba ikwu anya ka ụmụnne na-akpọmalụ nweba ya kwa nkata na mba tupu m enyi ndị ndị anyị mụ na ha nọ n'oche nkata ọ ghara ịtụ ọnụ n'okwu achọrọ m otu ihe m chọrọ ka ị bụrụ n'uche anyị ka eleba anya ka a hụrụ ihe a na-ama anụchazi ihe ị na-ekwu asị m tupu m aga n'ihu e, e, ndị ọzọ inye e, ndị mụ na ha nọ n'oche nkata ohere ihe ọzọ m chọrọ ka anyị bụrụ n'uche wụ ajụjụ anyị kwesịrị ịdị na-ajụ ka bụrụ n'uche wụ ka anyị hụrụ ihe a anyị hụrụ na anya na deklarashọn edere ya 1969 mm-hmm. ya bụ mgbe a lụọla ọgụ afọ abụọ ebipụta e ihe na deklarashọn ọ bịa dịka ọwụ ihe mere kemgbe afọ abụọ sokwara kpalite mmụọ ndị dere inyere aka dee akwụkwọ a issue this document mm-hmm. ka ihe niile a na-eme ka ihe na deklarashọn a na-apụta olee ihe ndị mba ọzọ olee otu ndị mba ọzọ siri nabata ihe a ọkacha ịhụ Biafra na ndị Igbo dịka ndị ha na ha nwere ike inwe mmekọrịta n'ọnọdụ a kwuwe ga eh, eh, anụla m ndị ụfọdụ sịrị na um, ahịara declaration eh, sounded like a socialist document. Um, as uh, not as if uh, socialism is necessarily a bad uh, idea of governance. You know, everybody has their own opinion. uche onye adịghị njọ ka ndị be anyị si um, hmm? but ịma depending on who you are talking with ọtụtụ mgbe ụfọdụ ndị when you start going into the area of humanism some people begin to interpret it, oh, this person is talking socialism. They are not necessarily the mm-hmm. same. They are not <laughs> necessarily the same. There are, there are certain, you know, lines of thoughts that are similar between those two principles, but you can't say they are the same. Just like you can say that socialism is communism. Only an illiterate will say that. You know, there are people who say that, but they are either being intellectually dishonest or they are just illiterate. They don't know what they are talking about because socialism, I will go the same as communism. <laughs> just like humanism is not the same as socialism. You have to listen very carefully. So uh, the principles in Ahira Declaration I can understand why some people who don't read between between the lines, yeah, say, "Oh, well, this sounds like socialism." Well, it, it really is not. It's a document. It was a document, and still a document that can still be applied today. That was designed to spell out mm. a core principle of belief in human dignity, the sanctity mm-hmm. of human life. And mm-hmm. anybody nwere problem with a document that announce enunciates belief in sanctity of human life ya bịa ka mụ na ya kwuo ka ọ kọwara m ihe ya ji nwee problem with that kind of idea because to me till today I do believe in the sanctity of human life absolutely so ahụ ihe that document kwuga wee kọwara ụwa to anybody who was willing to listen lekwa ihe anyị ji lekwa ihe mere anyị o lekwa ihe anyị ji mhm. na-azọ ndụ anyị o no matter how rough how painful it was and like you said nwanna eh, Okigbo that document was released in June 1969 that mhm. was the thick of the war the middle of the war the very thick of the suffering and pain and starvation but Biafra's leaders released that document. It was a testament to history so that emeelu eh, eh, n'ala okay of course mgbe e ya ndị be ndị Biafra na-azọ onwe ha hoping and praying that they will survive and form an independent nation but eh, sometimes ihe mmadụ ji ya ekwu okwu adọ aka na ntị awụkwanụ ma ma egbu ya enwere e, e, e, ilu a na-atụsị <coughs> na ọkụkụ nkwọ bịara bulie mhm. n'ala elu na ihe ya ji eti mkpu akwụkwọ maka na ya nwere ike ịnwụ ya ma na chansị ịnwụ dị very high na ya nwere ike ịnwụ bet ka ụwa n'olu ya that's what that document was ka ụwa n'olu anyị ma anyị the hope was we will survive we will actualize that vision but even if we don't. this is to tell the world this is what we stand for. This is why we are fighting. Because a lot of times during the war, people were saying, why don't these Biafrans just give up? They are surrounded. Can they see they can't win? Well, the, that's, that was an answer. A part of the, the, the mission of that declaration was to answer that question. Yeah. Eh, the, the, so those who were saying, oh, the Biafra, why can't they, they can't win? The, the, the, Nigerian military machine is too strong. They have the support of Soviet Union. They have the support of Britain. They can't win. Why, why do they keep fighting? That document answered that question. This is why we keep fighting. Even if the odds against us are a thousand feet tall, this is why we keep fighting. Mm-hmm. Yeah. Mm-hmm. mba ya ife nwe ikwu bụ na ife bụ dịka ife ịrụba ama n'ife gbasalụ ife afọ ife edelụ na bụkwa na onwerụkwanụ anyị ejere nghụta nke onye ọzọ kama na anyị dele ife ga-abala anyị ife maala anyị arụ dịka etu anyị si eche uche maka na ị na-anya mgbe ndị Biafra na-asị na faman ji ike obodo ma ọ bụ chọọ ikpolapụ ndị ọzọ ọ bụrụ ife ị gafe afụ dị n'egbe belu ugobelu ma ọ bụ ndụ mmiri ndụ azụ na-ekwu okwu na-asị na ife gbasalụ mmadụ ịdị ndụ bụ ife e e ga-eji bụrụ ụzọ na ife gbasalụ human right ya bụ ụdị ọnọdụ onye ọbụla nọ n'ụwa nwere ikike iso ya bụ onye kwụrụ eh, onye nọlụ ibie nọlụ ndụ mmiri ndụ azụ mana ofu ife mmanyelu nsogbu mgbe afọ bụ na ọ nwee ife melụ tupu ewee gụọ anya bụ na ike anyị ga-amanyekwu ya ọnụ ọ nwere ndị na-akpọ ụgbọ ndị bụ ndị ọ dịka ndị Itali mgbe afọ bịara na Port Harcourt ndị Biafran soldiers wee jide ha wee jide Fahol steeti ụwa niile wee makpo Ojukwu na-asị gịnị gịnị na-eme gịnị na-eme kedu ka o si wee bụrụ na-abịa jide ndị a sirapụfa e, na a na-ejiva wee atọdọ na a na-atọ ndị mmadụ Ojukwu wee na-asịfa ka eke unu ga-esi n'ọlụ na-ebe akwa maka ndị ọcha unu si na bịa na Biafra bụ kpalụ ụgbọ wee bịa anyị amara ụdị ndị ọbụ na ụmụ Biafra nọkwa ebe a na-ata afụfụ kamgbe kamgbechi na onwere onye kwuru okwu ọtụtụ n'ime ndị so na-ene na ife mere n'agha ghọtakwa na ọ dị mkpa na anyị nwere enyi <coughs> ya bụ nwanne dị na mba ọtụtụ obodo nyere anyị aka mba dịka Tanzania Zambia Ivory Coast Gabon na obere San Tome ọ ndị ọzọ meghelụ befa ka anyị welu bụrụ ebe anyị ga-abịa ike anyị nwa mmiri ka anyị tọgbọ iko dịka ndị Lisbon ndị Portugal em France bịakwọlụ ka anyị nafa onyekwala anyị aka n'ụdị dị iche iche kama na ofu ife na-eti izilu ndị mba ọzọ ma ndị ụka tụmadụ ndị ụka na anyị kwulie na izuụka gara aga ndị Norway Sweden Scandinavian countries ụdị ndị ụka katọlik eh, ndị Siemens na ụka ndị Presbyterian Church nke Canada mana ofu ife bụzi ibe ike m na-achọ ka anyị manyekwu ya ọnụ n'obodo dịka Haiti kedu ife mezili ka agha na anyị gbakọtara obodo niile afọ azụ maka na ọkụkọ a na elozokwa na onye kwoli ọdụ na udu mmiri ọ dịzi ka Igbo na ndị Biafra na anyị lụzụrụ ya bụ eh, ndị kwụrụ anyị ọdụ na udu mmiri ọ na m ma etinye ọnụ n'ife anyị na-akpata ata gbasara ahịa ara onye na-ege anyị ntị ga-asị onye anụ n'ife ugboro one na one mana na o nwere ife ụfọdụ anyị na-etinye ọnụ ya nwa anụbere maka ya ihe gbasatara ndị nyere anyị aka maka na ọ bụrụ na ị gụọ naanị ya bụ akwụkwọ e, ihe nkwupụta ahịa ara ọ bụrụ ebe ahụ ka ị ga-afụ ụfọdụ ihe anyị na-ekwu maka ya otu akwụkwọ nwere ike inye aka bụ akwụkwọ nwa amadi amara amara na-ede akwụkwọ Chinua Achebe nke ọ kpọrọ There Was a Country a Memoir ebe ahụ ka o delụ kọwaa ọtụtụ ife anyị nwere ike ịlụtụ aka etu nye wee wụrụ onye arọpụtalụ n'oge Biafra iji wee jee si na mba Biafra jee mba ndị dị iche iche ịyọ na-achọ onye ga-abụ oyim onye ga-abụ oyim o kedu ndị nwere ike inyere anyị aka kedu ndị ga agbatala anyị ọsọ enyemaka kedu ife ndị ahụ chọrọ kedu ka anyị ga-esi wee mee ka anyị wee nwee ike iso bụrụ ndị enyi ya ọ bụrụ na onye na-alaiki mgba nya ndị dị mgba ihe gbasara iti ọkpọ nya ọ bụrụ na onye e, e, na anya pugilism na agwawa ndị oyibo dịka mụnwa ọ bụrụ na ị na-ene anya ụbọchị a ga-akụ ọkpọ ịmalụ na ụbọchị a ga-akụ ọkpọ malụ onye ị na-akwado na onye ị na-eche a ga-emeri ekwuruzie na TV na-enene mana o nwere ife ịfụ ha ife ịfụ ha na onwere nwere ụbọchị ha nọrọ ala kwuo ka a ga-esi wee menya ife ego naghị akwụ onye a ego naghị akwụ onye nke ọzọ bie aka n'akwụkwọ enyeghị iwu ọbụgodo ụbọchị anyị aka ọkpọ onye ya anọ ka refri onye ya anọ ikwu ka o si aga n'ime ya na ha ya anọ n'ime ring ya enye onye iwu etu esi eme ya nyekwu ya iwu etu ọ ya esi wee gee ntị ife nji ekwu na ọ bụrụ na naanị na ịgụ akụkọ akwụkwọ nkwupụta ahịara ịma afụ mba ụfọdụ agbagasịrị iji wee jefu ndị mba dị iche iche eziokwu na akụkọ anyị na-anụ ya bụ ijefu ọtụtụ ebe ebidoro n'ụbọchị mbụ ọ na-adị mma na ọ bụrụ na ebidoro ya tupu etiwe dị ọkpọ maka na nkata akpara na agbụrị abụrọ maka na na naijiria woo ndị enyi ha nọ na Ghana ma ọ bụ nọọ ndị Biafra nọ na Ghana na ụmụnne anyị siri anyị bịa ka ekpezie ọ bụrụ na anyị ji ọmụmaatụ ahụ wee bido kpawala ọtụtụ obodo kpawala ọtụtụ mba ma ọ bụ dịka Azik Nnamdi Azikiwe nye Azik of Africa ụfọdụ na-akọwakwa na ife so ewuti ya wụ na ọtụtụ mbọ ọgbalụ akara ịtụnye nwa si malụ na ife ochelu kwesịrị ime iji wee kpọkọta mba ụfọdụ iji wee kwado ikpezi ka a ghara ịnụ ọgụ maọbụ ka akwụsị n'oge na ọ bụrụ ife ochelu ka ụfọdụ ndị Biafra ndị na-asị na ife atụọ na ya na ife akarịa na chelu nya na igbo ọgụ ahụ etu o si wee chọọ igbo ọgụ iji ndị mba ọzọ malụ na onwelu ife a ga-eme ka akwụsị nwekwa akụkọ a na-akọ n'ọtụtụ akwụkwọ na-asị na onwekwara mba ndị bịalụ na-asị ee na ha ga-etikwa n'ọnụ n'okwu a ma ọ bụ nye aka ọ bụrụ na agba ihe mmanụ ma ọ bụrụ na ekwe ha nkwa na emecha ha ewere ife dị etu a a na-enye ha nke a na-enye ha nke ni enechaa anya sị mba na ọ wụrụ isi na-akụ na isi na nkụ nkụ na-ahụ ọkụ pụta ma ịkwazie n'etiti ọkụ wee ife anyị chọrọ mana enwegasịrị mbọ agbalụ ọ bụrụ na akwụkwọ ahụ dịka m si maka ife dịka ịgba mgba iti ọkpọ ọ bụrụ sọsọ ụbọchị inenelụ ka ife ka ife bidolụ ma ọ bụ ka ife akọlụ ma ọ ka esi kwado ya melụ nya akwụkwọ ahụ mhm. akọwara ihe niile melụ mana o nwere ọtụtụ mbọ agbalụ mana ife anyị na-ajụzi ibu ebe ọ bụ na anyị gotalụ ma na ụdị ife adị anụcha ọgụ kwụsị onye na-eti ọkpọ onye na-elu na nya wụ pugilistic sport onye na-eti ọkpọ ahụ awụra eticha nke ahụ ọ nọlụkọ nazikwa bịa na-eri nri na-aṅụrị ma onye ameri ma onye ka emeri ọ ga-abụ hmm. ụbọchị ọzọkwa a sịkwa ya naghị eti ọpụta ọ bụrụ na ọ na-eme etu ahụ ọpụta ụbọchị ahụ etigbuo ya onye ahụ na ụbọchị etiche ọgbọ ife ọ ga-emekwa obi n ụtụtụ ọgbawa ọsọ ọ nata obuo wet eme ojekụọ amin kụọ ikuku ọkụchi ikuku ojekụọ akpa ife o ji eme ife ahụ ka ọ kwado onwe ya onye ahụ nkata anyị na-akpa kedu ihe ndị Biafra na-eme ma ọ bụ kedu ndị ahụ nọbụ n'ụzọ Biafra kedu ihe ndị Igbo kedu ihe ndị ụzọ ọwụwa anyanwụ Naijiria na-eme iji wee mee ka ha nwee ndị enyi amaka ekwu ụdị ife ata maka adịka ama ama Ọnịcha gwara Obosi onye ka anyị na-akpa Obosi gwara ndị Ọnịcha ya asị o gwara o mancha ka a na-ekwu okwu na-asị na atụala ọmalụ ọmalụ atụala ọfụfọ fekere uche m ilechakwa anya um, aga m asị na mgbe a lụrụ agha Biafra ọ bụrụ ndị Biafra na ndị Naịjirịa naanị ha lụrụ agha ele anya agha a na-ahụ otu e na-eshi mee ihe a na ibe nsogbu nọ ishi mmiri bụ na ndị a na ha lụrụ agha awụghị ndị Naịjirịa ọ Britain na primarily Britain maka ile anya ledala anya Amerịka anyị bi na ya ugbu a ile anya nkata steeti department and the presidency na-akpa oge a na-alụ agha ka ịchọpụta na ndị steeti department wu the diplomatic corps ebe ha si abịa ha na Britain na-egbunye n'akpa and Britain doro anya gwa mmadụ ni wepụ aka n'okwu a wepụ aka n'okwu a ọtụtụ oge ile anya e nwere mgbe ndị Biafra ga-ego ngwa agha mhm. igorie pụta airport na eh, Portugal ọ na Sao Tome ebe aga gbarie ya ebe ahụ ọ na wụnọ ndị Naijiria ma mba n'ihe nọ na-ewu na ọya ka o ji adị mkpa onye na-akwado ọgụ ghọtakwa onye gị na ya na-alụ maka ihe o ji dị mkpa ugbu a wụ na anyị na-ekwu okwu ahịara deklarashọn obi na-atọ m ụtọ na ọtụtụ n'ime anyị na-arụtụkwa aka na eziokwu na-edere akwụkwọ a n'oge gara aga kama na ọ ka dị mkpa ihe edere na ka bara uru na ndụ ndị Biafra taa n'ihi na echi enwee ka o si sukwa ọzọ ihe na-ebe na-ebe maka anyị bidoro na-ekwu okwu diplomatic corps elee otu Biafra si chọọ ka ndị mba ọzọ nyere anyị aka anyị kwubuola esi ile anya ndị nyere anyị aka ọ ndị obi mmadụ metụtara mm-hmm. e nwere ihe Kenneth Kawunda dere e, mgbe ọ rekọgnaiziri Biafra ana m asị onye ọbụla chọrọ ya ga-agụọ ya mm-hmm. gị hụ na onye obi ebere o leele ihe mere ndị Igbo na ndị agbata obi anyị ya emetụta n'obi ya sị aga m akwụ dị ndụ ihe a na-eme ndị a ka mmeghe ọnụ tinye ọnụ n'okwu a hmm? eh, Maazị Obasi ewele eh. e, iwe Julius Nyerere oh Julius Nyerere sorry yes Julius Nyerere oh, ụmụ ihe a ndị niile anyị kpọrọ aha ndị Caritas World Council of Churches eh, Presbyterian Churches ha niile wụkwa mmadụ ihe na-emetụta n'obi ma ile anya ndị na-achị obodo wu gọọmenti obi ebere ọdị obi ebere adịghị n'anya ha ọ biznes eh, onye mgbochi wu Great Britain amaala ọkwa onye tinyela aka eh, OAU onye chi ebe mhm. onye chi ebe a ha nwere onwe ha na-atụ ụjọ Biafra gbabiri onye ma nke ga-eme eh, n'obodo m onye ọbụla esere aka ah. ihe m ji ekwu ihe a ile anya otu obodo dị taa ile anya otu obodo naijiria dị taa igbo enweghị ọnụ igbo enweghị ọnụ okwu otu anyị nọ n'ebe a na-akpa nkata na-ekwu lee ihe ga-eme lee ihe ga-eme ile anụ ụlọ ndị na-achị igbo enweghị ọnụ okwu anyị ma nke ahụ ajụjụ m awụrụzie elee otu anyị nwa ga-esi wee nye aka ka akpọkọwa ndị enyi ga-achụwa mhm. ewu ojii tupu chi ejie amụ ọnụ ndewo na ụmụnna m ndewo maazị ọbasi ofu ife m na-achọ ikwupụta bụkwa okwu ikwuru dara kpọmkwem maka ikwuru sị na ọ bụghị naanị naijiria ka anyị na ha na-alụ ọgụ Onye mere mbuli na ihe njide chọkwa ịrụtụkwa aka n'okwu ahụ ikwu ure na kwume anya ekwume ọwụ nke a wee otu a ka ọ dị ọwụ naanị Naijiria ka anyị na ha na-alụ Britain isi sekpụ ntị Russia sokwa mhm. oke so onye ma nji asị ọtụtụ mgbe nnụ ndebe anyị na-asị well na oh, maybe we could have done this and that and this and that and the other I think we did the best we could mhm. under the circumstance we did the best we could under the circumstance. Why do I say that? We were fighting against two very powerful countries. It wasn't, ọ bụrụ na agha bụ just uh, Nigeria na Biafra ka na ndị Igbo dị outnumbered by share numbers but with our ability and knowledge ọ bụ just say hapụ anyị na Nigeria Nigeria enweghị agha emeri ya agha ahụ ọkwa ịhụ ọ bụrụ na agha ahụ just Nigeria na Biafra Nigeria aka emeriri agha ahụ mm. ihe Nigeria ji emeri agha ahụ bụ ha nwere support Britain na Russia and remember when you are talking diplomacy these two countries that were staunch supporters of Nigeria nwere veto power na United Nations Security Council two of mm-hmm. them yes remember both of them had veto power in the UN Security Council even if just one of them had that veto power that was a problem because a chọrọ ikwu ihe de veto but you are talking two of them yep you are talking two of them so arụtụla aka mbọchị nọ achebe gbara he laid it out in his book he laid it out in his book ndị be anyị mere ihe anyị nwere ike ime eh, ọkụkọ eh, eh, ngwere sị na onye ya enye eto onwe ya na ya si n'elu mmatuo gbanaghị onye nọ n'ala na-eche ihe nji na-ekwu ihe abụ um, we should never blame ourselves for not succeeding with Biafra because we did the best we could okay uh, anything any human being na-eme as we all know you can always look back and say, well, you know, I did, I get this thing 100%. Maybe there was a little thing here and there I could have done differently. Yeah, that's true. But under the circumstance, we did the best we could. Ndị anyị na ha na-alụ ọgụ abụghị just Nigeria. Britain kpọrọ anyị asị. Nke ahụ dịrị something wụ a different topic kwesịrị ka e discuss. Ha kpọrọ anyị asị from day one. And I could, I have read I have here in my library books written by British colonial officers. You will be shocked what they were saying about Igbo people. Okay? I, will, I, particularly remember one called Brian Sherwood Smith. He was the, the, uh, the regional, uh, whatever they call those people, uh, you know, the, the top British deep, uh, uh, administrator in the North. very, very, very tight, close friend of Amadu Bello. Even Amadu Bello mentioned him in his own book. Ịhụ ihe o kwuru maka ndị Igbo ha achọghị ndị Igbo n'ugwu Hausa chacha the only reason ha ji enweghị ha choice ndị Igbo ịbịara ugwu Hausa bụ ndị Hausa amaghị ọrụ arụ ha chọkwa <laughs> n'ịmụ so they had to let Igbo people come to the north to do skilled labor ndị Hausa nwe ha chọrọ ịrụ Brian Sherwood Smith si na mgbe ha ndị Igbo bịara they were swarming like locusts all over the north. You see the language he used? The the those people never liked us to begin mm -hmm. You could write a whole book on why they did not like us. But let's leave that one. So Britain, if you look at it, remember this was during the Cold War. This was the one international issue Britain and Russia were on the same side. Think about that. Mm-hmm. In the middle of the Cold War. In the middle of the Cold War. Why was Britain and Russia on the same side in this conflict? If you think, look at other conflicts that have happened, even the Angolan civil war that came later broke out in 1975 and went for like 20 years plus. Western powers will be on one side, the Soviets will be on the other side. In Biafra, Britain was fighting on the same side with Russia, tight uh, friend of Nigeria, supplying all the weapons and all the manpower. The blockade of Port Harcourt was uh, uh, uh enabled by the British Navy. It wasn't just uh, you know get diplomatic support; they brought the arms. They even brought military officers to fight Biafra. Mm-hmm. So onya oh, mere na ndị be anyị ihe anyị na ihe na-eme too much. Uh, yeah, Eh, ya ka ya maazị arize eh, ka anyị na-akọ ihe ndị a merenụ ajụjụ anyị ka na-ajụ dịka maazị Okachukwu na maazị Ejike ịtụnyere ọnụ e na ya bụ na taa anyị ahụla na ihe na-ebe n'obodo a na-akpọ Naijiria ka na-ebe mm-hmm. ka a ka okwu n'ọnụ ọ na ha adịla ka n'oge na-adịghị anya n'obodo a na-akpọ Naijiria ga-etisa etisa it's increasingly looking like that. n'ihi na ọwụkwanụ the decline of empires and nations does not happen overnight. Yes. The disintegration of the Balkan nations. mụrụ ma na-ekwu ihe dị ka Serbia Montenegro ma na-ekwu okwu Kosovo ma na-ekwu okwu Yugoslavia Yugoslavia ma Bosnia na eh, kedu ndị nke ọzọ a ịbịasara Czechoslovakia eh, Ma ọbụladị even the disintegration of Soviet Union it did not happen overnight it did not happen overnight n'ihi na ihe ọ ihe ihe ndị a these things build up in stages mana ile anya obodo ndị ụfọdụ ndị shiri n'ebe ha nọ nwere onwe ha anyị bịa n'afrịka nke ikpeazụ na nso nso ahụ South Sudan tupu enwee South Sudan enwere Eritrea that broke away from India from Ethiopia after um, it, uh, uh, uh, uh, kedu after ndị ka ahụ before ndị ka ndị ka ndị ahụ na ya ndị nke ọzọ Somaliland gị bịaruo na South Asia Bangladesh broke away from Pakistan gị bịaruo na Indonesia East Timor mana o nwere ihe mere ụfọdụ ndị a jiri bido ọma nkata ha na-egwu agha ha na-alụ ọgụ ha nwee ike nwere onwe ha marakwa gharị ka ị bụrụkwa uche ma ọbụla dị obodo a na-akpọ isrel taa did not even exist mana ọ bụ ka onye dịka maazị Okechukwu si kwuo ka onye shiri kwazi ute ya ka isi ehi ụra ka ị ga-esi edina na ya nakwa otu isi ehi ụra ọ dị gị ka taa anyị na-eme ihe anyị kwesịrị ime maka na obodo anyị na-akpọ Naijiria ha anwụna <coughs> anyị na-eme ihe anyị kwesịrị ime maka na ile anya anyị agụọla obodo ndị nyere anyị aka ndị akpọla obodo ma ndị nke Afrịka ma ndị nke ọzọ ma Haiti ma ọ bụla dị abịa e nwere the Worldwide Jewish Congress headquartered here in the United States na New York ka a na-ekwu okwu ya taa e, ọ ndị na-ege ntị n'afọ ole ma ole gara aga mgbe Benjamin Netanyahu once was addressing the Knesset and made a comment mgbe o kwuru okwu na one genocide that the world has refused to recognize is the Biafran genocide ya na e nwere ndị ihe gbasara anyị dị mkpa ma dị mgbe a lụchara ọgụ ọ bụrụ na ị chetara ma <coughs> oge alụchara ọgụ ndị dịka Ukraine soro buru ngwa teknọlọji bute na aba si na ọgụgụ isi abụrụmba a nwere agaghị awụ ihe lara ọkpọrọ gịnị ka anyị na-eme and what can we do? Um, nke ndị juu ahụ ị kwuru kacha mkpa ihe nji si na ọ kacha mkpa wụ ndị juu anyị niile maara ihe ndị juu hụlara n'elu ala ndị juu more than any other group of people can smell discrimination from 10,000 miles away because they have suffered it. Mm-hmm. When they see it, they know it because they have suffered it. So it was not surprising during the war. The World Jewish Congress you referred to, they held a special conference in New York about Biafra. They did. And they issued a document. And that document was supporting Biafran self determination. They did. it's documented. They did. They supported our fight for survival because they know what it is to fight for survival. So how they took a stand in support of our people because ha hụrụ ihe e mere anyị. They saw the mm-hmm. pogrom. Jews know what pogrom is like. They have gone through it again and again and again in the mid all the way to the Middle Ages. So when they saw the pogrom visited on our people, they were not silent. God bless them. They spoke out and they tried to help. a lot of them were part of the effort in this country, this United States, to try to persuade the United States government to change its policy. and actually support Biafra. But like we said earlier, it was a Jewish young, it was a Jewish young man that engaged in self-immolation. Eh, eh, eh, Bruce Mayrock, yep. Yes. Bruce Mayrock. He he he immolated himself. He immolated himself right in front of the United Nations out of pain for what was going on in Biafra. I looked into his background and found out He was part of a Jewish family in Long Island, New York. You know, his relatives are the, the, larger family is a family called Fortunoff. They actually own a big the, uh, department store in Long Island, New York. Mm-hmm. He did uh, that because his mm-hmm. conscience bothered him. That thing he did reflected the feelings within the Jewish community on behalf of Biafra. Because the, the Jewish people spoke out in our behalf, yeah. in, in, right here in the United States. ọ bụrụ sọsọ na ife na ife o ji wee bụ na o jere na United Nations to get attention. <laughs> bụ na ndị na ọ sị na ife dị ka ụdị ife a na-eme mba ụwa gba nkịtị na-aga dịka ọ nwere ife na-eme nna ya wee nwunye ya bịa nwa m bịa kenene nzala ọfụma nke izizi melụ na ama mma nwa nwanyị na nke Igbo ga-eme na nkacha anya ndị na-anụ asụsụ mụ na nọkọ ife ga-eme anyị ngwolo n'anya mala ife onye ọbụla biko zelu ụzọ zepụrụ nwanne ya ime na ya dị eburu ozu onye ọzọ na-aga ọ dịka maka na ọ dị mkpa na ndị be anyị ghọta na ọ bụrụ tata ka ndị Igbo afụbalva na mba dị iche iche n'ụwa dịka ndị Igbo maka na ana ọtụtụ ndị Igbo na-egosigo ife eji mara Igbo na fa bụ ndị fada achọ mkpagbu and fada achọ ka emegbue mmadụ ịmazi mmalụ na ndị Britain bụ ndị so wee gbaa ndị be anyị oru wee butefa na mba Amerịka ma na mba Karibia ma ọ bụ ọtụtụ ebe na okirikiri ebe anyị nọbụ Amerịka na ọtụtụ n'ime fafụ kwuru ndị Igbo afọ bụ agbala oru bụ ndị jụrụ na ama mgbafe oru fasị anyị na-enye nsogbu <laughs> eziokwu anyị na-enye nsogbu anyị abụrụ anyị a na-emegbu eh. we don't make good slaves anyị na-enye eh. nsogbu ya na ịbụ na Jamaica so ọtụtụ ya bụ ife ọdụrọ nkata nwa okwefadi okwerofadi otu atọ tinyekwu na bụ ọ nwanne anyị nwoke bụ ekwu anọ so na ndị bụ n'isi mm. n'Europe na a ga-akwụsị Igbo. Igbo. Eh, so apụtakwa na Naịjirịa fawa na anwụọla mmiri ebe niile Chineke ji gọzi ndị Igbo na ndị niile bụ e, ndị agbata obi anyị nọ na South South. Mm-hmm. ndị Igbo bụrụkwa ya n'isi si na nfa ga-ana na Naịjirịa chụọ ha ọ ndị Igbo so na ndị na-asị fana ya bụ so na nya bụ ife ụkwọrọfa ghọta wee tụwala anyị mana ọ dị mkpa na ndị be anyị ghọta na <laughs> na ife kwuru ife akwụdebie ife na-eme na anya ka ịmalụ ife o ji eme etu afọ kedu ife bụ na mba ụwa niile ndị ọzọ onye teta ụla ọsị na ya na nwanne ya na-agha ekpukika ka onye ọbụla nye ibi efe onye ụwa niile asị mba na nsogbu adịrọ mana ekwutere ya n'afrịka mba ụwa adasa onye ọbụla e, e, etibe mgbụgbọ ya bụ na ọ bụkwa na ife ga-adị mma ọ dịlụ ndị bụ ndị Igbo nwere aka amaka ebe onye anọ na o nwere ofu ife mfụ na e, soshal midia nwa amadi Igbo bụ chief justice na kanada. ọ bụrụ ya bụ onye izizi onye Igbo jelu mba ụwa mba ọzọ ịlụ ọrụ ee nyanwa bụzi n'onye Canada kịta amalike amụlị amụlị zụọ ya n'Igbo ma mmadụ dịka e, e, Eh, justice Nwabeze sang eh, eh, Barrister Nwabeze ọlụgo minista of justice na mba dị iche iche n'Africa Afrika Delta Constitution mm-hmm. mana even nji na-alụ aka na-alụ ụdị mmadụ afọ chiekwe ndị Igbo nọ na London agba mmadụ ịnọ nọfụ na paliamenti ndị London na-etizi nwa amadi ya bụ ụmụnna so na ndị gbalitere isi na Labour Party etu afụ ka ndị Igbo gbara ọkpụrụkpụ si apụta na ọ dị mkpa na ebido tụba alụ anyị nwebụ ndị na Amerịka ka anyị bido soro gbaba izu wee bido kịta chụba ewu ojii chọba ndị enyi tụtụkọba ndị fụbụla anyị ndị anyị anyị n'anya ndị anyị manye elufe anyị aka anyị na-atụtụfa na-atụtụkọ maka na ọ bụ ugwu eze gịrịgịrị bụ ugwu eze mm-hmm. na nwere onye kwụsọ ya anyị abịaghị akwụsọ anyị na ọ mmadụ ga-ekwula anyị ọ mmadụ ga-ejela anyị ya bụ oge ụfọdụ ka anyị nwe malụ ebe enyemaka anyị ga-adị dịka ụfọdụ na-ekwu apụtasị o oh, na anyị ga-enweta nke echi na anyị nweta nke nwanne echi gịnị mere na ada akpa nkata restructuring na naijiria unu ga-ajụ onwe unu mana anyị nwere ndị Igbo jelu kọngres nọ na sineti nọ na haus mana ara akpanya bụ nkata ebe afọ kedu ife mere na-ada akpa nkata n'ala Igbo onwe ife wetalia ife mere ebe o ji bee nwee onwe ife ya anọghị ka ọ ga-abụ anyị na-ebi anya anyị wee gbalụ ebe mmiri si bụ opi ụgbọgo um, ọ dị m ka ikpu okwu n'ọnụ mana tupu ikwuo ma like itinye ọnụ ekwu uwe na um, eziokwu isi n'ife mere ede obe enwe enyi m nwoke si na ejiri anya ọma eje ụka ekpere ya na ndị anọ na Naijiria si na ha a na-anọchite anya ndị Igbo mana na anụghị ife ha na-ekwu ọ ife eji ha ife ọzọ ikwuru ma achọ iti aka bụ na mmiri dọ na-ejide ọrụ nwa nkịta anyị ekwuona maka ndị Juu mma asị ka mkpọta baịbụl aka maka na ndị be anyị na-ejeta ụka ọ bụrụ na anyị na-anya na ya bụ akwụkwọ nsọ anyị ga-afụ akwụkwọ Esta fụ ka o si dịrị Esta na modeka anyị gafee nke ahụ gbadaa na ebe ndị ndị amụma ndị prọfet anya fụ Nehemaya fụ Ezra ndị a niile nọ na mba ndị be ha ndị nọ a ka adọlụchalụ n'agha dọlụ jee mba ọzọ o nwere ndị fọlụ na na Israel ha na ajadala adabi oke na ngwere na-awakpo ha o kwelu nghọta na onwere ndị na-achị achị ebe ahụ ndị edebere ka ha na-achị ndị ahụ ha emegharị ha ahụ ọ ndị a nọ na mba windo metụtalụ ndị nọkwa alụ maka perspektiv dị mkpa ebe onye na na-ede mkpa fụ na ọ bụrụ ka esi nọrụ ka esi kwesị ịnọ o wee metụ ha n'obi iji wee chigharịa wuo mgbidi rụzie ebe ahụ debe ya ọfụma n'agbanyeghị agha ma ndị nọ n'ụlọ ahụ na-alụsa agha ma ndị ha gafere n'ụzọ ọ bụrụ na nchiga kwuo nwa obere chiga nesta na-akpọ aha ọkwụ na onye nọ nti nso na-amata ụra e ewepụ na Modekai nwere Esta eziokwu na Modekai nọ na geti mana Esta mbụ nwa di ya nọ n'ime be eze nọrụnwa nwunye o ji wee nwee ike isi nwee nne na ekwuo ka o si dịrị ịgbakwọ nkịtị ife a nwere ike iri isi fenji ekwu na anyị nwa nọ mba ofesi nọ yawụ nti nso na ya amata ụra yawụ mmiri dọ na-eju wa anyị nwa anọghị ebe ife a na-eme anyị nwa nwere perspektiv dị iche anyị nwa nwere ike ịfụ ya n'ụzọ dị iche ya emenwu ya a na-asị kedu ka anyị ga-esi wee nwee enyi anyị nwa nọrọ na mba ndị be anyị na-asị na nwanne dị na mba mmekọrịta mba na mba aha nwaanyị anyị nwa nọ na mba ka ọ dịrị ime ka ụzọ dị larịị maka ọ bụrụ na anyị na-eche ndị nọ n'ime ebe ife na-eme ebe ọkụ na-agba ha onye ọkụ na-agba ụnụ ya ha achụ oke anyị nwa anọrọ ebe ọkụ aha na-agba nọkwa nso ndị anyị kwesịrị ịgwa ndị kwesịrị gị ụzọ mee ka ha ghọta ndị anyị wụ ọ ga-agba onwe ka o si dị isi onye ọkwa mụ na ya uwe agbata obi na-ekpo ka o si dịrị m o wee mara ka ọ ga-esi wee dị maazị ọkaigbo o nwere ihe ị chọrọ ikwu maka ọ na ha achụ anyị kwapụ kwapụ aga m asị ka maazị ejikọba si tinyekwula ọnụ ọ bụrụ na ọ nwere ihe o bu n'uche ịba akpawala nkata ya asị ụra tọwa ụtọ ọbịa ka e ekwewezie ya ekweba sị na oge agaala ee obi dị m ụtọ n'ebe nkata a na-aga ugbu a n'ihi na anyị na-ekwukwa ede ekwuchi ya ike na ọ ugbu a ka anyị ga-ebido chọwa ndị enyi tụtụkọwa enyi tinye n'akpa gawo enwe mgbe ọ dị mkpa si kpọta enyi ị gaghị agazi ọwụ mgbe ị ga-aga chọwa enyi ma otu ihe m chọrọ ịrụtụ aka maka e na-ekwu okwu enyi anyị na-ekwu okwu eziokwu na na-ekwu okwu foreign relations na-ekwu okwu enyi enyi ndị mba ma ihe ọzọ m chọrọ ịrụtụ aka bụ ledala otu naijiria dị mgbe e bidoro lụwa agha Biafra ndị Hausa na ndị Yoruba kwụ chimchim ka emerụọ Igbo ahụ hmm, hmm. ndị agbata obi anyị ọtụtụ n'ime ha obi ha awụrụkwa ka emerụọ Igbo ahụ ile ndị dị ka Boro bụ ndị anyị na ha na-arụkọ ara ha busoro anyị agha gile lee even kensara owewa kama na-emechara chegharịa ma e nwere mgbe ọ na-anụ ya ọkụ n'obi na igbo igbo igbo onye ọbụla n'ọnụ igbo igbo ihe m chọrọ ịrụtụ aka ugbu a enwere anọ m na-agụ eh, akwụkwọ edere mgbe a na-eme amalgamation ehm, ndị eh, eh, the Eastern the Southern and Northern Protectorate. and South, 1940. Ị gaa lee akwụkwọ nwoke ahụ dere ma na-ajụ ndị middle bido na Southern Kaduna gbadatawa gbadatawa gbadatawa gbadata ruo ehamufu eh, mm-hmm. hmm? anaghị esokwa agụ ha ihe jide <laughs> ekwe onye na-amahụ ebe mmiri shiba n'opi ụgbọgụrụ onye na-amaghị ihe gburu nna ya hmm? maka na ndị ọcha derie nke a ị gaghị asị nọọ ee eh, propaganda ndị Igbo ị gaghị asị nọọ fake news ma ọ bụrụkwa ịma e ihe awa akwụkwọ edere tupu a mụọ ụfọdụ nna anyị ha lekwa otu Naijiria dị mgbe ahụ ọzawabedo Naijiria ọzawabeghị Naijiria lekwa otu obodo dị mgbe ndị ọcha batara ledala ihe ndị Fulani mere ndị mba niile ugwu ụzọ ugwu maka na ọ bụrụ na ha ghọtara ihe mere nna nna ha iwe hụ onye sịrị obodo a ozuziele ka onye ọbụla zuo ike eledo otu ha ga-esi bịa gbanyere ndị a ukwu si ka alụsị Igbo agha <laughs> maka ọha niile ewu foreign relations ahụ eche m na ọ dịkwara anyị nwa ibido kụziwe nkụzi a na-agwa ndị agbata obi anyị ọwụrụ ndị Yoruba ha si Yoruba ronu chee <laughs> na uche mara ihe mata ihe n'ihi na ọ na ha esule gidigidi gidigidi ma n'elu ma n'ala ma n'elu ma n'ala amammekwere ndị na-eche uche na-asị eleda ebe ihe a chibido mhm. uche m na m chọrọ iji gbechi abalị a ya bụ ihe a na-ekwuru na of course when you are talking about foreign relations hmm. ị ga-ebidogodo n'ịmata n'onwe gị na ọnọdụ gị mhm. ọ wee ịmata onwe gị mata ọnọdụ gị mara ihe dịra gị gị marazi otu ị ga-esi otu ị ga-esi chere nkwụcha maka mmekọrịta gị na ndị ọzọ ndị na-abata kemgbe onwe otu nwa amaala anyị Chigozie Nwanjọkụ edeela ọtụtụ ihe msika sị ka atụnye kpukpu ya ọnụ n'ihi na dịka o siri ya anụ ya ọkụ n'obi ihe ndị ọ na edebe a dịka esi ọ na-adị m ka ọ ga-asị na because Igbo is in other nations like already made system but lack knowledge on how to build their own system. Um, Eh, ọtụtụ ihe o derela ebe a m na-asị eh, eh, nwanne anyị nwoke Chigozie Nwanjọkụ anyị anụna ka o si dị gị n'obi ihe anyị na-ekwu okwu ya bụ ịjụ ajụjụ na inwe ntụle uche otu anyị ga-esi mee ka ọ dị mma n'ihi na o doola anyị anya na obodo anyị bụ anyị na-ebukọ mmanya maka mmemme ya onwe mmemme dị na ya obodo a na-akpọ Naijiria hmm. onwe mmemme dị na ya ya bụ isiokwu abụrụzie anyị na-ajụ ajụjụ mana dịka ọ si dị gị ọkụ n'obi na ị chọghị mmekọ anyị na ndị ọbụla ndị ọzọ n'ihi na anyị kwesịrị ịlọghachite bịa ọrụ obodo anyị mana ihe m jiri na-arụtụ aka oge anyị na-ekwu okwu na-akpọ Eritrea na-akpọ East Timor na-akpọ Bangladesh na-akpọ Sarajevo na-akpọ uh, uh, uh, ihe na South Sudan onweghị obodo ndị a niile chiri ebe ndị ọzọ je biriri onwe ha kụrụ n'onwe ha enweghị nke mere ya naanị n'onwe ha n'ihi na tupu gị nwee ike kụrụ nwa ọnọdụ n'ụwa taa ị ga-enwerịrị ndị gị na-ahapụ n'azụ ndị ga-akwụ gị n'azụ ma ị ya onwe ebe iji azụ eje ọ ya wụ na ndị ụfọdụ bidoro agha inwere onwe ha onweghị isi ụfọdụ ebido agha inwe onwe ha ya enwe isi Mm-hmm. ka agha inwe onwe gị ga-esi enwe isi ga-esite otu ichiri hazie onwe gị na otu ichiri nwee ndị kpatụrụ gị mm-hmm. otu ihe na-enye m nsogbu na ebe ndị Igbo anyị nọ mgbe ụfọdụ bụ na anyị anaghị enwe ndidi ọ na-adị anyị nnọọ ka anyị nwere ike gbafu jee bidoro onwe anyị mana marakwa na kemgbe na ihe mere anyị ji nke anyị kemgbe anyị chọrọ ịgbapụ agbapụ ga kwụrụ onwe anyị ihe mere o ji ọ na-enweghị isi mapụta ahụ nwee isi n'ihi na anyị enweghị ndị gbara ọkpụrụkwụ sịrị anyị gaanụ n'ihu anyị pụ ụnụ n'azụ kama ndị gbara ọkpụrụkpụ bịaziri sonye ndị na-emegide anyị si mhm. gbuo ụnụ ha ka ha nwụọ <laughs> yawo amasị ka onye ka ị na-eche echiche onye ọbụla na-eche echiche na-agba ọsọ ọsọ na-enweghị ndidi ka anyị bụrụkwana uche na ndidi dị mkpa echiche dị mkpa ileba anya na otu ihe si aga n'ụwa you have to understand the dynamics of global activities and global function. If mm -hmm. you mm-hmm. do not understand it, you're not going anywhere. Yeah, ndewo nwanne m ihe m ji ntinyeokwu ka m tinyekwa okwu ọnụ ọzọ bụ ọkwa ị Israel we have to start with Israel. Why do I say that? We know there are people who make the point that Igbo people are Jewish anyway, but that's a different thing. Whether we are Jewish or not, Mm-hmm. We and Jews have had very similar experience in yes. the world. Yeah. Okay. So even if the we, we let's even put aside the intellectual argument whether Igbo people are actually Jews that migrated from Israel, different story. It doesn't even you know we can deal with that later. But the best allies, the staunchest allies we can ever find are Jewish people. Yeah. And we are talking Jewish people in, in two ways the nation of Israel and then the Jewish diaspora. That's where we got to start. Why do I say that? Number one, they have proved themselves to be our friends more than once. Mm-hmm. They have empathy. That is the one nation group of people you can count on that show empathy in terms of ihe na-eme anyị na Nigeria. Why do they have that empathy? They have seen that movie before. They have been there. They have suffered that in Germany, in Ukraine, in Russia, mm in Lithuania, you name it, all over Europe. They were expelled from Spain back in the day. expelled from all over Europe achụrụ ha e, e, chụpụ ha ebe a ha agbaghị ebe a achụpụ ha ebe a ha agbaghị ebe a egbuwe ha egbuwe they have suffered pogrom they have suffered genocide what happened what did Hitler did in world in in in in, in, in, in between 1933 and 1945 was the height it was not the beginning ndị Jew have mm -hmm. seen it all they have seen it all so they are our natural ụmụnne anyị ka ha in more ways than one. So we start with them, we cultivate a close relationship with the state of Israel. Then we cultivate a close relationship with the Jewish diaspora, starting with the Jewish community here in the United States of America. I think that is where we begin. You know why I mm-hmm. say that? Because not only na anyị na ha bụ ụmụnne in more ways than one. Mm-hmm. When the Jews are fighting with you, you know you have a soldier by your side. They don't, they don't fool around. They go mm-hmm. all in. <laughs> ọgụgụ isi nọ ebe ahụ amamihe nọ ebe ahụ orukwanụ na nke ego abụghị ụbịam <laughs> so ọ ndị Juu ka anyị ga-amalite Israel and the Jewish diaspora starting with the Jewish community here in the United States, right here in this country. That's, that's the number one friend Igbo kwesịrị culture. And it seems like ndị of our first leaders both in the first and second republic oge Emeaghi Ọkpara ha na Sam Mbakwe ha ghọtara ihe They did, they understood that. N'ihi na ile anya when Eastern Nigeria was known as one of the fastest growing economy in the world. Yes, far ahead of South Korea. Mm-hmm. Oh, nghọta na mmekọrịta anyị na ha nwere. Abịakwa na uh, oge Samba kwe during the Second Republic na ji obodo look at some of the roads and infrastructure collaboration and even training students na Jewish University of na University of Tel Aviv na Hebrew University of Jerusalem. ọtụtụ ụmụ be anyị ndị Israel kpọrọla ga-asụọ ha nye ha ọsụsụ And some of those were never allowed to return to the country. Ụfọdụ came back and were mm. liberated. Abịa na ọrịa ka m na-ekwu okwu ya eh, izu gara aga ịbịa na Owerri nwere ụzọ a na-akpọ MCC Road. Ọtụtụ ndị mmadụ amaghị ụzọ ha na-akpọ MCC Road ihe mere ga-akpọ ya MCC Road. MCC Road MCC was a construction company a na-akpọ ya Monia Construction Company. It was a Jewish company. na Dumais, na Harbour Works. Hmm. All these were Jewish companies. Yeah. mana otu ihe ha mere ndị Dumais MCC mere mgbe ha na-arụ ọrụ n'ala Igbo ọkacha n'Imo steeti abụghị ịbịa rụọ buru ego they were training indigenous personnel to run the technology ọ ya wụ na ọ ihe imere na mgbe uh, Babangida kwuru na ya chọghị ka enwee foreign hand in designing the second Niger bridge na ọ local civil engineers some of a lot of those people who powered the first designing of that second Niger bridge were some of those boys that were trained. Yeah. Mm. ya wụ second Niger bridge e design e chara kwesịrị wụ six lanes with railway line ka Buhari batara bịa gbubie ya as, the as the anti-Igbo bigot he has always been by the way let it be on the record he was in the spearhead of the pogrom he was a captain of course he was in the spearhead of the pogrom in 1966 <laughs> Muhammad Buhari yes ndị na-ege anyị ntị dịka nwa njọkụ uh, na ndị ọzọ ndị ga-ege ihe a n'oge gara aga anyị na-anyọkwu biko onwe nke anyị ekwutere omenụka anyị ghọta onwekwanụ nke unu chere dịka anyị na-akpa ihe Chigozie Nwanjọkụ dere denyekwa anyị ga-akpa maka ya otu ihe m na-achọ ịlụta aka n'ihe Chigozie Nwanjọkụ dere n'oge ụfọdụ anyị na-ekwu okwu site na um, etu o si metụta anyị na mgbakasị arụ Naijiria na-enye ọbara mgbali elu na mgbakasị arụ n'ụzọ dị iche iche mana ọ ga-aka mma oge ụfọdụ ka anyị taa okwu eze maka na onye chụpụrụ onwe ya n'ụgbọ si na o lutere nwa njọkụ na-asị na ndị niile anyị kpọrọ afa ọtụtụ ndị niile ndị anyị kpọrọ afa mba ndị ọzọ ndị iro anyị ọha awụ isi sekpu ntị n'ife na-eme anyị ee o nwere ike ide etu aha site n'ebe ị nọ mana chetakwa na anyị bụ ndị Igbo ojembe nwe iro mm-hmm. ọ bụrụ na ntikwa aka na baịbụl anyị kpọrọ afa o Joshua ka a na-anụ ọgụ nye ife akọrọ anyị n'akwụkwọ nsọ ka a na-anụ ọgụ ije na ebe ahụ mmiri ara ehi na-eru na ebe ife ife nya ebe Moses si ha na na eje ọ pụtafu onye ji mma mmiri mma nnọọ n'akụkụ onye ya anya si ya nwoke ịdịla ike ịdịrị ndị na-emegide anyị ajụjụ ahụ dị mkpa ka anyị jụọ ka a ghara ime imebisi ife ife onye kwu o jiri ma ọ bụ na ọ dachụ gị agbana ị jụọ ya ajụjụ mara ebe ọ kwụ o wee doo gị anya ma ọ kwụnyelụ gị ma na ọ kwụnyere gị tupu ikpe ikpebie n'obi gị na onye a bụ onye iri ijezie ịnụ ọgụ ịfụ na onye ahụ karịrị gị ma ọ bụla dị jeso n'onwe ya na bụ dipụrụ ụmụazị ụfọdụ si na ha nna ikwu na anyị hụrụ ụtụ ụfọdụ ndị na-achụ ajọ mmụọ na anyị sị ka anyị kwụsị ha ya sị hmm. bụ na akwụsịla ha n'ihi na they don't stop them if they are not against us nke ọzọ abụrụ na e- ebe ọ bụ na nkata anyị na-akpa taa bụ ihe gbasara mmekọrịta mba na mba na in the game of global affairs there are no permanent friends there are no permanent enemies there is only a permanent interest ọ e- ihe mere eji si na ị na-ebido ị na-ebido ebe ị nọ mm-hmm. ọta onwe gị mara ihe ị chọrọ tupu gaa mara otu ị ga-esi nweta ya enweghị onye iro ebe ebe enweghị ndị enyi ebebe ihe dị ebebe na mmekọrịta mba na mba wụ ka o si dịrị anyị mma um, ọ dị ka anyị ga-eje okwu a uh, asị onye jụwa nkwụ kapịwa ọnụ ọ bụrụ na <laughs> nkata ya uh, nkwa eruwela mbupu uh, ka ọ dị ugbu a biko maazị okoụkachukwu weghara okwu a maka mmechi ka ike kapịa ihe ọnụ ee eh, um, ife anyị na-ekwu uwu kedu ka a ga-esi wee kwa onye wa maka na anyị ma na ọnọdụ ndị Igbo n'ala Naịjirịa adọrọ ka o si kwesị ọnọdụ naijiria na onwe ya awụrụ ife juru afọ mana a ga-ebido n'ụlọ malụ mma wee pụba ezi anyị ma ya ogori mma adịrọ mma n'akwa ọjọọ anyị ma ka anyị dị mhm. um, ebe m bidoro n'akwụkwọ nsọ o nwere ebe na-asị na izu nzuzo Jehova dịrị ndị na-atụ egwu ya ma ọgbụgba ndụ ya bụ ime ka ha mara ife ife nji akpọta ọgbụgba ndụ bụ na nsogbu anyị nwere dịka maazị ka na-ayọzi butetu aka bụ na ebe anyị biile aka ha mgbe ndị na-abịakwute anyị anyị agụrụ agụ wee binye aka ha ncha sogboro anyị nsogbu ọbụla ọgbụgba ndụ etu a ka anyị si fụ onwe anyị na Naịjirịa dịka anyị si kwuo maka ife edelụ na amalgamation dọkụmentị ọ ga-adị mma ka agụọ mana ọgbụgba ndụ a na-agwa anyị n'akwụkwọ sizi na ọgbụgba ndụ Chineke anyị na iwu ka anyị mara ife onye gị Igbo amamife amamife ahụ dị mkpa ya kedu ife anyị ga-ejizi amamife ahụ wee mepụta kedu etu anyị ga-esi wee bido deba mma na onwe anyị chọta ndị enyi ndị ọzọ malụ na ife ka mkpa bụ ife dịla anyị mma na ọ bụrụ ime enyi na ọ bụrụkwa na idina ka o si dị anyị na kedu ife anyị ga-eme ka ọ dịla anyị mma dịla agbata obi anyị mma nya ka anyị balụ tata biko tinye na ya ọnụ ma ị na-afụ ya na Facebook ma ị ga-eri ya na pọdkast ichi ziri anyị ozi zie nya bụ ozi na email ikoro at igboheritage.com ịchọkwa iyuzu nke .org anyị ga-enweta ya ikoro at igboheritage.com ọ bụkwa na Facebook gị chọrọ itinye kọmentị gị ka mmadụ niile kwụ meenụ ka ọ dị etu a ọgwụ ka ọra m n'ọnụ ka chi maazị kana e ya kene e ndị be anyị nta ndị Igbo achụan n'owere nchi maazị Ejike ọbasinta ndewonu ndị be anyị ya akpala ka anyị gazie eche ihe anyị kpara maazị Josh Arịsa mma mmadụ mmiri ha na ụkọchukwu Austin Ọkigbo gbuo mma mmanụ ya gazie ụlọ ụbọchị na adị ka onye ọbụla ịwụsa onye ọbụla ya gazie ụbọchị nta nọ ka chụọ na were